igede olo egede it is Mr. ụmụ alụsị onye ọma na nuke egwu m na-ekene aya mmayi egwu ndebalụ mmụọ ya na-ama aga. aya mmayi onye ọma delizi igbo bụ ụmụ ofu onye bụ n'ọlụ nọ n'iru akwụkwọ agba ka ịba mmanwụ a na-ekwu okwu na-aghọta maka na mgbe dibịa bido tụba nke ihe ọ bụla ajọ nwa a na-echekwa n'ego n'ọgbọ aya na-ama aka aya mmanwụ ịgwọ ọgwụ ọgwụ na ọgwụ abalị gbaa mbọ gba mmanwụ ma mmanwụ ya aba maka onye nwe ofu esi anwala ezi kpọọ Mr. Chain aka na-eti mgba adịkwọdị n'ụdị ifu onye ji ego biko gbanyele ya ugbe na anụ ifu onye ji ego biko gbanyele ya ugwu ụlọ rie ifu onye ji ego biko gbanyele ya ugwu ị na anụ ifu onye ji ego biko gbanyele ya ugwu bụkwa ife dị mma ịkpata ya bụ ego adịrọ isi ya mma ọkwụsị na-egbu ogidi na-egbu ogidi isi na anaghị egbu ogidi gbu ogidi ọ na-ejie ya olu odogwu abụrụ ọgaghị na-eme ya mere mfu ndị odogwu ha na-ehel tetetem ebigu ka ewu na-eso mana si adị, otu ụwa si adị. mbọ ịnwere ego my brother there is no sure friends for you oh. mana ịghọtago si ya dị oh, ụmụnne m otu ụwa si ya nwoke mbọ ka ịkpata ego onye nwere ego ọsọ kpata ego ịza afa nna gị osogodu ya bụrụ nwata ihe ji ego gbapụrụ ya ugwu n'ụba. maka na ego bụlọ ngwongwo ụmụaka otu ụwa si ifu onye ji ego biko gbanyere ya ugwe na anụ ifu onye ji ego biko gbanyere ya ugwe onye ele ya ukwu ya